ndebe anyị ihe gbasara weta ya pvc weta ya pvc anyị ekwughị ya ka ọ dị mma mana anyị fụziri na onye ọbụla dịzi serious about it ehe ma ndị ụka ndị omenala institutions dị iche iche onye ọbụla ewepụtago anya sị ee na pvc nọ ya abara anyị uru anyị furu ka o si wee dị emesịa m ga-egosi ya vidiyo ebe ofu onye ụkọchukwu nọ wee kwechiri ndị ụka sị without your pvc na ihe ha abụọ ime ụlọ ụka wee ka ụka tata without your pvc na ihe ha anata oriri n'ụlọ ụka ahụ without your pvc na ihe anababeghị na ụka adịghị for today ịdịghị a ka chọrọ ka ndị isi ụka niile unu enunwa esi ana ndị mmadụ ego n'ụlọ ụka ka ha sikwa onye ahụ dị serious na eso ndị mmadụ anyị ji dị jee jeenụ gbatanụ pvc unu unu agbata pvc onye ọbụla si n'ụlọ ụka megene pụọ ka anyị mara amarụ na ọ na ndị mmadụ eji pvc ha wee mesịa wee mee obodo adị mma etinye onye kwesịrị ịnọ na ya bụ oche wee dozie obodo ndị mmadụ nwee ike na-enweta ego n'ihe ha na-eme enwee ike na-enyekwazigị nwa bụ onye ụka na-asị gị nne nke anyị nwere na taiti anyị were nke a wee ribe nri were nke a wee gbawa fuel were nke a wee na-etebe onwe gị anya mana ọ bụrụ na ị gwaghọ ndị ụka ihe ị kwesịrị ịgwa ha gbasara ka ha jee nweta dia pvc gbasara the rightful person ekwesị itinye na ya bụ oche ịhapụ ha sọsọ ihe ịma bụrụ bịanụ nye onyinye bịanụ nye tait bịanụ mee nke a bịanụ mee nke a ọ bụrụ na ha dị ignorant of onye ha kwesịrị ịtụnye ma ọ bụkwa na ha jee ụbọchị elekshọn nara ego wee tụnyelụ onye ekwesịghị ịtụnyelụ afụfụ adịkwa n'obodo afụfụ ahụ dị n'obodo ha ya afụ ego ha ya enye gị ijiri nri ha ya afụ ego ha ya enye gị iyeji neta onwe gị anya ha ya afụ ego ha ya eji gị iyeji wee gbanye fuel ka anyị chee ya eche ịdịrị ihe enunwa onye ụkọchukwu a mere bụ ihe a na-atụ anya n'aka Ndoka Morning, my dear brothers and sisters in Christ. As I told you last week, today, if you do not have your PVC with you, you will not attend Mass here today. It's as serious as that. When I said it, some of you, you took it for granted as if we are joking. And as you know, the federal government has given deadline that at the end of this month, the registration will stop. And we had already discussed this with the school management, that any student who does not have his or her PVC will automatically have carryover. yes, and beginning from today, if you do not have your PVC, you cannot enter this chapel today and celebrate Mass with us. It's as serious as that. And, and for those of you coming from Jos Archdiocese, you must have known that it is said in Jos Archdiocese that if you do not have your PVC, you cannot receive communion. But here we know not everybody is a communicant. So what we'll do is, from today, if you don't, if you are coming for mass, carry your PVC. If you don't have your PVC, don't bother coming. Because there is no point having Christians fill the church. But during election, we have only a handful of them go out to vote. So it means our number, our population means nothing. So we want Christians to take their responsibility and their role seriously. So today I am serious about it as I'm standing here. If you have your PVC, begin to come in. But if you don't have your PVC, find your way back home. Anyị na-ekwu anya anya afọ General Overseer ndị OPM ya bụ nwoke bụ onye anyị maara dịka onye na-agba mbọ na-enyegasị ndị mmadụ aka mana ya bụ nwoke pụtaziri wee sị ọ bụ na ịma na ị nwere shop na ebe ọ rụrụ ahịa na-enye ndị mmadụ free about 90% of ndị ahụ kwazi bụ ndị ọ na-akọwa na ọ bụ ya nwanyere ha ego ha ji ebido their businesses mana ya nwoke sizi na o nyere onye ọbụla 7 days iji wee je gbata pvc na ọ bụ na ịgbata ya pvc after seventh day na ọ ya achụpụ gị na azụmahịa na ebe ndị opm nwere ahịa nke ha eburu ndị onye scholarship weda na ị na-agụ n'obodo oyibo ma ị na-agụ na naijiria ọ bụ na ị nọ n'obodo oyibo o wee nye gị scholarship na ị agwa ndị bụ unu na ha nwee seven days ije gbata dia pvc na ọ bụ na ha emere ya na ọ ya akwụziri gị ụgwọ akwụkwọ na ọ ga-ewepụ afa gị na skọlaship onye gị efu how serious ọ dị ndebe anyị ọ bụkwa na ị na-agụ na naijiria eburu obere nwa irubeghị ịgba pvc na gị nye ndị bụ unu nsogbu ka ha jee gbata dia pvc ka e wee nwee ike kwụnye gị ụgwọ akwụkwọ ọ bụ na imeghe ewepụ afa gị na ndị a na-akwụrụ ụgwọ akwụkwọ ma ọ bụ achụpụ gị na free education ị na-enweta na opm schools ndị niile bụ ndị na-arụ ọrụ na opm ndị nke opm ji aka ha wee wee n'ọrụ ọ bụghọ the main staff the main staff bụ lọya ka ọ dịrị ịsị sịkwuo onye ụgwọ ma ọ chụọ onye a si achụ onye a ndị bụ the main staff onye ha achụwo ha na ọ bụ na ọ nwetaghị ikike n'aka lọya mana ndị nke ọzọ na-arụgasịrị ya ọrụ n'ebe dị iche iche like ndị na-enete ahịa ya anya ndị na-enete ụlọọgwụ ya anya ndị na gasị ihe gbasara inye ndị mmadụ skolaship inyere ndị mmadụ aka ndị na-enetekwazi ụlọ gasị na ọ bụrụ na ị pvc gị afta 7th day ọ ga-achụ gị n'ọrụ ndị bikwazi free na esteti egasị n'ụlọ ya dịgasị iche iche ọ bụrụ na ibi fri na ya bụ ụlọ bụrụ etenant na ya bụ ụlọ ma ha akwụ ụgwọ ụlọ sụsụ ihe ọ chọrọ n'aka gị bụ na gị jee gbata ya pvc within 7 days na ọ bụrụ na imeghọ nke na a ga-achụpụ gị na ya bụ ụlọ ụdịrị ihe niile na maka anyị chọrọ ị na-anụ gosi na ndị be anyị adịgo serious about pvc of 18 do not be distracted na-asị gị na efcc ejidego peter obi mụọ na nke a mee mana nke eze mere Adna distracted. Have your focus. Your focus should be this PVC, I must get it. Erugo onwe gị ụka. Ọ bụrụ na o wee gị 2 days iji nweta your PVC, ọ dị mma. O wee gị 3 days iji nweta your PVC, ọ dị mma. O wee gị 1 week iji nweta your PVC, ọ mara mma. Ihe niile nwa ịtara afụfụ bụ against ịta ya bụ afụfụ 4 years or 8 years n'aka ndị mụhụ ndị ha bụ. daalụ ndị be anyị mana ọ ya amasị m ma ọ bụ na i ya dis vidio